Azụmahịa ndị mere e ji akpọ ndị Anambra Idejimba abalị iri nke ọnwa Ọktoba, n'afọ puku abụọ na iri abụọ na otu.